AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa abịala ọzọ n'ụbọchị taa ezi onye Igbo nwanne m nwoke na nwanne m nwaanyị n'ezie ana m arịọ amara nke Chineke n'isi gị na n'isi ezinụlọ gị ka ọ gaziere gị ekele dịrị Chineke onye mere ka nke a dị ire n'ezie isiokwu anyị na ntụgharị uche nke ezinụlọ n'ụbọchị taa bụ nke na-asị ọkpara nke iwe Chineke ọkpara nke iwe Chineke n'ezie ọ na-ewute m ezi enyi m na ọ dị ọkpara ụfọdụ nke pụrụ ịkpa n'ahụ anyị anyị ga ama na ọkpara nke a bụ Chineke na-egosi na ndụ anyị n'akụkụ ụfọdụ anaghị enye ya afọ ojuju ọ bụ ya kpatara isiokwu ụbọchị taa ji bụrụ ọkpara nke iwe Chineke lee anya nwaanyị a anyị na-ekwu okwu ya cheta na emere m ka ị mara sị na ọ bụrụ ịchọ chee na ọ bụ akụkọ nke a ka e wee mee ka ị bụrụ onye rubere isi nye di gị onye ezinụlọ ya dị n'udo kpọgharịa m sị m nye gị ekwentị ka nwaanyị ya were ọnụ ya kọrọ gị ihe ọ gabigara gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ ndụ nwaanyị ya na-ebi akpara m agwa ya mma iru abụọ ekwesịghị ntụkwasị obi onye a na-apụghị ịzara ahụ mere di ya ji hapụ n'ọdịda anyanwụ ebe ha nọ laa n'ọwụwa anyanwụ ebe ha si bịa a sị m na di nwaanyị ya hapụrụ ọdịda anyanwụ ebe ha nọ laa n'ọwụwa anyanwụ n'ihi akparamagwa nke onye mmadụ kpọrọ nwaanyị ya ma ọ dị otu ụbọchị nwoke nwere ezinụlọ ọ gakwaghị eleta ezinụlọ ya ọ ma na o nwere ezinụlọ nwoke jikere chọrọ ha bịa ka nwoke na-abata ekelacha ya obi dị ya ụtọ nwaanyị a bido kọwara ya otu njem ya na Chineke si wee dị n'ihi na nwaanyị a bụ onye na-eche onwe ya n'iru chineke dị ka anyị na-eme ka anyị ghọta n'ụbọchị taa bụ ọdịmkpa ọ dị mmadụ iche onwe ya n'iru chineke ya kọrọ ya otu chineke si na-ezi ya ihe na-ekpughere ya ihe ndị ụfọdụ na-eme ka ọ na-aghọta ihe ndị nke o kwesịrị ịghọta ma ọ dịghị mgbe o mepere ọnụ gwa nwoke a sị lekwa anọ m na nramahụ n'ihi na ana m erubere gị isi nke mere ka ụlọ anyị ghara ịdị n'udo na obi nna anyị nke bi n'eluigwe adịghị ọcha ebe m nọ ọ dị mgbe o mepere ọnụ kọọ ihe ọ na-agabiga gị onye mụ na ya na-atụgharị uche ka a na-akọ akụkọ ndị a echee na ọ bụ nga o biri mgbe nke a gasịrị nwoke a abaa n'ime ụlọ ebe akwa na-adị ka o zuekwa n'ike nke onye gbara ụzọ ka nwoke a na-edina n'elu akwa ahụ amaghị m ihe kpaliri nwaanyị ya nwaanyị a bilie chakasị anya biko si ebe a bilie gaa na mgbe gaa nọrọ olee otu mụ na gị si edina n'otu akwa nwoke a saghasị anya sị ya ọ bụkwanụ gịnị kpatara nke a ya sị ya asị m gị si ebe a pụọ gaa na mgbe ọ dịghị otu mụ na gị si edina n'otu akwa mgbe nwoke ji bịa lee ya anya na mkpụrụ anya hụ na o kpebiwo ihe ọ chọrọ ime ike adịghị nwoke ibe m ya ewere ihe eji ehiwe isi gaa na mgbe gaa sụsụkọta n'oche nọrọ n'ebe ahụ si Chineke biko nyekwara m aka meekwanụ ka ezinụlọ m bụrụ ihe m bụ n'obi ngwa ngwa nwoke a si n'ime ụlọ ebe ahụ a na-ezu ike pụta na mgbe ọ dị ihe bịara n'ime nwaanyị a apụghị m ịkọ ma ihe m chọrọ ime ka ị mata bụ na ọ kpara nke kpara nwaanyị a n'ime ahụ ya mere ka aka ya ma ụkwụ ya jụọ oyi mere ka ọ matasị ya na ndụ ya na-agwụsị mere ka ọ matasị n'ezie na ọ dịghị olileanya dịkwara ya ike adịghị ya ibili echiche ezukwa oke nwaanyị na ebe ahụ na-ahịkpọ ka ịhụ ịdị mma na amara nke Chineke ebe anyị onwe anyị nọ olu uwe daasị ya nwaanyị ya ị chọrọ ịnwụ ebe a ịmaghị na ị kwesịrị ịga rịọ dị gị mgbaghara mgbe ahụ ka nwaanyị ya nwetara ike n'anya mmiri ngwa ngwa ọ na-eru ebe ahụ di ya nọ ya egbu ikpere n'ala na-arịọ ya si ya gbaghara m biko gbaghara m n'anya mmiri na-arịọ gbaghara m di ya amaghị ihe na-emenụ nke nwoke gbokọtara ahụ na okweghị ogbugbo nwoke si biko chineke agbaghakwaralanụ m nwaanyị ya nyerenụ m aka mgbe ahụ ka nwaanyị a ji bido nwetawa onwe ya ahụ bịa bido kpakọwa ya ọnụ ka ọ na-arịọ di ya na-arịọ iwe chineke wee dajụa ebe nwaanyị a nọ onye mụ na ya na-ezukọ ihe a m na-akọ na mkpirimkpi otu a ọ karịkwara otu awa ihe ndị a dum ji wee mee ka anyị lebatụ anya na akwụkwọ Luk isi iri na abụọ amaokwu nke iri anọ na asaa Luk isi iri na abụọ amaokwu nke iri anọ na asaa ọ sị ọzọ oru ahụ nke maara ihe onye nwe ya chọrọ ma o dozighị o meghịkwa dịka ọ chọrọ a ga-apịa ya ọtụtụ ụtalị a ga-apịa ya ọtụtụ ụtalị ị bụrụ nwaanyị na-ebi ndụ n'ụbọchị taa a na-ekwu okwu a ị nweghị nsọpụrụ nye di gị nke ahụ akpata na ezinụlọ unu adịghị n'udo nke ahụ a na-efere ụmụaka unu nke ahụ a na-emekụta ihe niile nke a na-eme n'ezinụlọ ahụ gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa n'ezie eleghị anya ị maghị ma n'ụbọchị taa ị maworo na nke a ezighị ezi n'iru Chineke a ga-apịa gị ọtụtụ ụtarị ma ị kwere ya ma ị kweghị ya a ga-apịa gị ọtụtụ ụtarị nke a bụkwa nke dịrị gị na mmadụ ọ bụ ihe dịrị gị na Chineke a ga-apịa gị ọtụtụ ụtarị n'ihi na ọ bụ ụdị gị ka ị na-emegide ọ bụ Chineke ya mere ka ị na-atụgharị okwu a n'uche gị n'ụbọchị taa mata na ntọala nke ezinụlọ gị ka Chineke tọwụrụ tọchaa ntọala si onye agbasasịla ihe ọbụla nke ya onwe ya jikọrọ ma n'ihi nnupụ isi n'ihi nkụta n'ihi mbuli elu nke ị na-ebuli onwe gị mpako gị chọọ ịkagide nwoke anya n'ezie a ga-apịa gị ọtụtụ ụtarị ma ka ịpịa gị ụtarị ana m arịọ amara Chineke n'isi gị ma ọ bụrụ na ị ga-ekpebi inwe mgbanwe n'ụbọchị taa ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka Chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha Jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ arigiria at com at com ma ọ bụ at gmail com at gmail ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke ọ ga-ewuli mmụọ anyị chineke m na-agọzi unu ndị SDA kwaya ntegha ụzọ na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa ka udo chineke nọnyere unu n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche nwanne m nwoke nwanne m nwaanyị onye igbo ibe m oge ọzọ oge anyị na-eji anụ okwu chineke nwee ntụgharị uche ma were akọ akọnuche anyị nye ya bịa nso redio gị ugbu a were nuche gị nye onye kachasị ihe niile elu ọ ga-eme gị mma isiokwu nke ụbọchị nke taa bụ chineke na-eme mma chineke na-eme mma anyị ga-ewere ihe ọmụmụ nke a na akwụkwọ jenesis isi mbụ malite na amaokwu nke mbụ ji ebe anyị ga-akwụsị na vritia na mbụ Chineke kere eluigwe n'ụwa ụwa wee bụrụ ihe tọgbọrọ n'efu na n'ihe tọgbọrọ nkịtị ọchịchịrị dịkwa n'elu ogbu mmiri mmụọ Chineke na-erugharịkwa n'elu mmiri Chineke wee sị ka ihe dị ihe wee dị Chineke wee hụ ihe ahụ na ọ dị mma Chineke wee kpọọ oke n'etiti ihe ahụ na ọchịchịrị ahụ Chineke wee kpọọ ihe ahụ ehihie ọchịchịrị ahụ ka ọ kpọkwara abalị anyasị wee dị ụtụtụ wee dị bụrụ otu ụbọchị mgbe Chineke malitere ịkụ ike ụwa akwụkwọ nsọ gbara anyị ama na mmalite na ilewe ihe Chineke mere ya ọ dịka ọ bụ ihe onye na-amaghị ihe na-eme eji m anya ime mmụọ na ahụ ndị mmụọ ozi nke eluigwe ka ha nọ na-ele onye ukwu a. onye kachasị ihe niile elu na-asị ee ihe nke a nna anyị ukwu a na-eme ọ bụ gịnị ebe niile gbara ọchịchịrị enweghị ụzọ esi akọwa ya ị gaghị asị na o yiri nke a ị gaghị esi na o yiri nke a akwụkwọ nsọ si na ọ gbọtọrọ nkịtị na ọ bụ ihe efu keka nke na ihe jupụtara n'ebe niile bụ ọchịchịrị ọchịchịrị mana e nwere ihe dị ụtọ nọ na nke a agbanyeghị na ọchịchịrị jupụtara n'ebe niile mmụọ nke Chineke na-erugharị n'elie n'agbanyeghị ọnọdụ ọbụla nke ị nọ n'ime nwanne m nwoke mmụọ chineke na-erugharị mmụọ chineke na-ahụ ọnọdụ a mmụọ chineke na-achọ ihe ọ ga-eji gị mee ị nọ chineke nso mmụọ chineke na-ahụ ya ọ mmụọ chineke na-erugharị chineke ahụla ọnọdụ gị gị onye na-amalite ihe ị na-amalite azụmahịa ị na-amalite agụmakwụkwọ ị na-amalite ndụ nke kraịst ndị igbo si na mbido ihe na-ara ahụ mgbe ahụ ị na-ebido ele otu ọnọdụ ahụ dị ọ dị ndị na-achị gị ọchịchị lee onye onye onye obere ebe a na-eme gbaa ha nkịtị ma ọ bụrụ na ị tụkwasịrị Chineke obi ọ dị onye na-asị na onye nke ama ihe ọ na-eme gbachie ha nkịtị ma ọ bụrụ na gị na Chineke so n'ihi na mmụọ Chineke na-erugharị n'ebe ị nọ Ngwale lee ihe akwụkwọ nsọ gwara anyị ngwa ngwa Chineke hụrụ ọchịchịrị a na mmụọ Chineke na-agagharị na ọnọdụ a Chineke wee sị ka ihe dị ihe wee dị aleluya ngwa ngwa ihe batara ọchịchịrị agbalaga chineke were ọchịchịrị wela ebe dị anya ọ bụghị naanị na chineke welere ebe dị anya chineke akpọ okenye tichịrị ọchịchịrị nwanne m nwoke nwanne m nwaanyị ngwa ngwa ị batara n'ime chineke ngwa ngwa chineke na-agbanwe ọnọdụ gị ọ kpọọla gị ihe ọ bụghị naanị na ọ kpọrọ gị ihe onye kwela gị ihe a ọrụ gị bụ ugbu a ihe ahụ ọrụ gị bụ ugbu a ịkpa oke dịka Chineke kpara oke n'etiti ihe na ọchịchịrị ọchịchịrị enweghị mmekọ ya na ihe ọ bụrụ na ọ nwere mmekọ ya na ihe Chineke agaghị ekewa ya Chineke kewapụrụ ọchịchịrị Chineke kewapụ ihe ọ bụghị naanị na o kewapụrụ ha Chineke gụrụ ya aha akwụkwọ nsọ si anyị na ihe ahụ ka ọ kpọrọ ụbọchị nke ọkpọ ya ehihie ya kpọ nke ọzọ ọchịchịrị ya kpọ ya anyasị ngwa ngwa chineke na-ekewapụ gị chineke na-agụghị aha nwanne m asị m gị na chineke na-eme mma chineke ga-agụ iji ozi gị aha ọ ga-abụ aha nke bụ aha nke ihe ọ ga-abụ aha nke ya na ọchịchịrị na-enweghị otu olu chineke ga-akpa gị oke kpọọ ọnọdụ gị oke kpọọ ọganihu gị oke ị chọrọ ịbụ onye nke kraịst n'ezie ị ga-abụ onye ga-akpa oke n'etiti ihe ọjọọ na n'ihe ọma nwanne m ọ dị ihe na-enye gị nsogbu ugbu a Ị kpọọla Chineke Chineke na-eme mma dịka a hụrụ mmalite nke ụwa dịka na-enweghị ihe eji akọwa ya Chineke ga-agụwa ọnọdụ gị Chineke na-eme mma naanị kwere n'okwu ahụ na onye a pụrụ ime ka ọchịchịrị si n'ọnọdụ ya wezụga onwe ya o mee ka ihe bata obi m na-agwa m ngwa ngwa Chineke mere ka ihe bata na ndị mmụọ ozi nke eluigwe tiri ya aliloya nna anyị ukwu a bụ onye ukwu ọ maziri ihe niile ọ ga-eme ka ihe niile dị mma Chineke wee ihe ahụ na ọ dị mma Chineke wee kpaa oke n'etiti ya ihe niile Chineke na-eme na adị mma Chineke tụgharịa ọnọdụ gị ọ ga-eji ọnụ ya gwa gị na ọnọdụ ahụ dị mma naanị were okwukwe kwere ọnọdụ Chineke nyere gị dị mma nwanne m kwere okwukwe kwere ọnọdụ Chineke gbanwere gị dị mma ma Chineke agaghị agbanwe ọnọdụ gị ma ị ya nso ma Chineke agaghị ama ọnọdụ gị ma ị nọ ya nso ọ bụrụ na mmụọ Chineke anaghị erugharị n'ebe ị nọ Chineke agaghị ama ọnọdụ gị gịnị ka ị ga-eme were onwe gị nye onye nwe anyị were onwe gị nye Jizọs Kraịst dịka David kwuru ihe sị kere m obi dị ọcha Chineke wee kwe ka mmụọ gị nke na-eguzosi ike dị ọhụụ n'ime m nke a bụ ekpere ị kwesịrị ị na-ekpe mgbe ọbụla ngwa ngwa mmụọ Chineke batara n'ime gị ị ga-enwe obi dị ọcha ngwa ngwa nwere obi dị ọcha kraịst jizọs ga-ebi n'ime gị kraịst jizọs biri n'ime gị chineke ga-eme ka ọchịchịrị gị pụọ chineke ga-eme ka ọchịchịrị gị ghọọ ihe chineke ga-akpọ oke n'etiti ajọ ihe nke na-ebuso gị na ihe ọma nke na-abịanụ ihe ọma ahụ ọchịchịrị agaghị enwe ike na ya ihe ọma ahụ ọchịchịrị agaghị ewezuga ya n'ihi na ike jehova karịrị ihe niile chineke wee hụ na ọ dị mma a sị gawa ya ịkụwa n'akwụkwọ jenesis isi nke mbogodo ya ị ga-ahụ ngwa ngwa chineke kere ụwa mee ka ọnọdụ dị chineke abịa chọọ ụwa mma na amaokwu nke isii chineke wee sị ka mbara dị na agbata mmiri ahụ ka ọ nọkwa na agbata n'oke mmiri na mmiri "Oo! chineke anya ma otu esi eme ka ihe dị ọ na-ama ka esi agbanwe ihe gba oke mana gị onwe gị lezie ọnọdụ gị anya ewee nọtụ na ọchịchịrị ga-enọtụ n'ihe ọtụtụ ndị mmadụ ugbu a adịkwa ihe eji ihe kpọrọ anaghị akpakọ oke n'etiti ihe dị nsọ na n'ihe na-adịghị nsọ ndị mmadụ asịla na ihe niile bụ otu nzukọ niile bụ otu otu niile bụ otu ọ bụghị otu ọ dị nwanne m dịka Chineke hụrụ ọchịchịrị wezụga eweta ihe otu a ka ọ hụrụ na otu niile dị iche iche abụghị otu ihe otu a ka ọ hụrụ na nzukọ niile dị iche iche abụghị otu ihe n'ihi ya Chineke anyị chọrọ ịgbanwe gị Chineke anyị chọrọ ịzọpụta gị Chineke anyị chọrọ inye gị ndụ ọ dị nsogbu ị nwere na ụbọchị taa ọ bụ nwa gị nwoke ọ na-ewetara gị ọchịchịrị Chineke anyị na-agbanwe ya ugbu a ọ dị ọnọdụ dị gị n'ugbu a nwaanyị nke ị chere na onwe ha mgbanwe Chineke anyị na-agbanwe ya ugbu a amen ọ dị ọnọdụ nwunye gị nọ nke iche na ọ pụghị ịgbanwe Chineke anyị ga-agbanwe ya ugbu a ị bụ nwa akwụkwọ na-ege m ntị ọ dị ọnọdụ ịgụ akwụkwọ gị nke ị na-agabiga nke ị chere si na onwe mmekọta Chineke anyị ga-emeziri gị ya onye ị ga-enwe ọganihu azụmahịa gị ọ na-agba gị gharị Chineke anyị ga-eweta mgbanwe ọganihu ga-adịrị ije ozi gị kwere taa dịka Chineke mere ka ụwa gbọtọrọ n'efu bụrụ ihe dị mma otu a ka ọnọdụ gị ga-adị mma na Jizọs Kraịst bụ onye nwanyị. ezi nwa chineke ọma na-ege ntị ka anyị mara na chineke na-eme mma n'ezie ọ na-eme mma site na okwu ya bụ ee na emen o nweghị nkwa chineke kwere anyị n'ime akwụkwọ nsọ na ọ gaghị emezu kwere na ya tụkwasị ya obi ọ ga-eme gị mma gị ma na ezinụlọ gị imeela onye mgbasa ozi o nwere agụ ụwa n'ozi ọma nke wetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka ịhụnanya chineke ka amara ya na ngọzi ya bara gị na ezinụlọ gị ụba amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63 7224 070 63 63 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa woo!